ndị hibru isi nke iri na atọ ka ịhụnanya unu n'ebe ụmụnna unu nọ na-adịgide unu echezọla ile ndị ọbịa nke ọma n'ihi na ụfọdụ esitewo na nke a lee ndị mmụọ ozi ọbịa na-amaghị ama na-echetanụ ndị nọ n'agbụ dịka ndị ekekọworo ụnụ na ha n'agbụ na-echetanụ ndị a na-emejọ dịka ndị unu onwe unu nọkwa n'arụ ka ịlụ dị na nwunye bụrụ ihe a na-asọpụrụ n'etiti ụnụ niile ka ihe ndị na ụnụ bụrụkwa ihe a na-adịghị emerụ emerụ n'ihi na Chineke ga-ekpe ndị na-akwa iko ikpe ha na ndị na-akwa iko bụ ndị ikom nwere nwunye na ndị inyom nwere di ka ọchịchị obi ụnụ ghara ịdị n'ịhụnanya ego ka afọ ju ụnụ n'ihe unu nwere ugbu a n'ihi na ya onwe ya ekwuwo sị ngaghara gị aka ma ọlị ngaghara arapụkwa gị ma ọlị ya mere anyị were obi ike sị onye nwe anyị bụ onye na-enyere m aka m atụ egwu gịnị ka mmadụ ga-eme m na-echetanụ ndị isi ụnụ bụ mmadụ ndị gwara unu okwu Chineke na-ekirikwanụ ọpụpụ nke ibi obi ha na-eṅomikwanụ okwukwe ha jizọs kraịst dị otu aka ahụ ahụrụ na taa ee rukwa mgbe niile ebighị ebi unu ekwere ka e were ozizi dị iche iche nke sịkwa n'ebe ọzọ pụta buhie unu n'ihi na ọ dị mma ka e were amara mee ka obi unu guzosie ike ka a ghara iwere ihe oriri nke ọ dịghị mgbe ha bara ndị jegharị n'ime ha uru anyị nwere ebe ịchụ àjà nke ndị na-ekpe ekpere n'ụlọ ikwu Chineke na-enweghị ike iri ihe si n'ime ya pụta n'ihi na ozu anụ niile nke a na-ewebata ọbara ha n'ebe nsọ site n'aka onyeisi nchụaja dịka àjà a chụrụ banyere mmehie a na-erechapụ ozu ahụ ọkụ na azụ ọmụma ụlọ ikwu n'ihi nke a Jizọs ka o wee site n'ọbara nke ya onwe ya doo ndị nke ya nsọ ọ hụkwara ahụ n'azụ ọnụ ụzọ ámá nke obodo ya mere ka anyị pụkuru ya n'azụ ọmụma ụlọ ikwu na-ebu ịtụ ụta ya n'ihi na anyị enweghị obodo n'ebe a nke na-adịgide kama anyị na-achọ obodo ahụ nke gaji bịa ya mere ka anyị site n'aka ya na-achụ àjà bụ otuto nye Chineke mgbe niile nke ahụ bụ mkpụrụ egbugbere ọnụ nke na-ekwupụta nye aha ya ma unu echezọla ime ihe dị mma na ime ka ọnụ na ndị ọzọ nwekọọ ihe ụnụ n'ihi na àjà dị otu a na-atọ Chineke ezi ụtọ na-ekwenyenụ ndị isi unu na-edokwanụ onwe unu n'okpuru ha n'ihi na ndị ahụ na-amụ anya n'ihi mkpụrụ obi dị dịka ndị ga-aza ajụjụ banyere ụnụ ka ha wee were ọṅụ mee nke a gara ịsụ ude n'ihi na nke a ga-abụ ihe na-abaghị unu uru na-ekpere ekpere banyere anyị n'ihi na e mere ka anyị kwenye na anyị nwere akọ na uche ọma ebe anyị na-achọ ibi obi nke ọma n'ihe niile ma ana m arịọbiga unu oke karịa ime nke a ka e wee were m nyeghachi unu ọsọ ọsọ karị ma Chineke nke udo onye were ọbara nke ọgba ndụ ebighị ebi ahụ si na ndị nwụrụ anwụ kughachi oke onye ọzọ atụrụ nke atụrụ ya bụ onye nwanyị jizọs ya mee ka unu zuo oke n'ezi ihe niile ọbụla ime ihe ọ na-achọ na-eme n'ime anyị ihe na-atọ ezi ụtọ n'iru ya site n'aka jizọs kraịst onye otuto niile dịrị ruo mgbe niile ebighị ebi amen arịọ m ụnụ ụmụnna m na-anagidenụ okwu arịrịa n'ihi na ana m ewere okwu ole na ole degara ụnụ akwụkwọ ozi maranụ na arapụwo nwanne anyị Timoti ka ọ laa ọ bụrụkwa na ọ ga-abịa na mgbe nta mụ na ya ga-ahụ n'anya keleenụ ndị isi unu niile na ndị nsọ niile ndị Itali na-ekele unu ka amara dịnyere unu niile amen